Iwamaka TV, the first Afro online television, showcasing Afro culture from all over the world, bringing you festivals, events, news, movies, soaps and dramas, music videos, and much more from the diverse black cultures all over the world. Just go to www.ibomakatv.tv on any internet device wherever you may be and have a thirst of the rich blend of Afro entertainment 24 7. For adverts and live streaming, please call the numbers on the screen. Iwamaka TV, your African connection. ihe emeghe ife ihe a na-ete ihe n'iru ite ebe a ite ebe a ite ebe a ikecha ya ọ tụba gị ime ịmụta nwa nwoke ị ma na asị na ịbụrụ di m aka m asị gị na ịba n'ibia aka m asị na ịbụ onye iberibe aka na ị mara ife ihe ana n'iru ike agụrụ akwụkwọ na-enye gị nsogbu iti bọlịbọ mmadụ ị ma na ọ bụrụ na ọ bụrụ na mụnwa bụ ebuka ji ego m ịga nụta gị aka m asị gị waka asị na ọ bụrụ na gị nwa bụ monika bụ nwunye m aka m gị chie gị Legede, legede, na ndị be anyị ndewo no onye nna n'onye ya kịta bụ lọlọ esta akụdinobi abịakwana m ebe a ịga n'iru na-ekwu ihe anyị bidoro izuụka gara aga bụ kọmuniti kọmuniti time bụ oge obodo oge obodo gịnị obodo igbo obodo igbo bụkwa n'ebe mana naijiria mana ofesi ebe ọbụla anyị na-abụ ndị igbo ihe gbasara ana igbo dị anyị mma anya ga-awa agụ yiri ahụ ọdụm anyị bụ ndị igbo ndewono o nwekwana onye mụ na ya na ebe a nwanne anyị nwaanyị biko kọwa onwe gị unu anụchala ya n'ọnụ nwanne anyị nwaanyị mụọkwa na aha bụ Delight Amadobi mụ na nwanne m nwaanyị a nne na ga na-anọ ebe a mgbe izu ụka ọbụla na-akọrịtara ụlọ ihe na-eme n'obodo anyị ihe anyị ji wee nọdụ ebe a ka anyị na-ejiwe anyị ga-asị unu biko ebe ọ ọbụla niile ọbụla unu na-eme biko n'ọnụ ka anyị soro kwulee anyị aka wee <laughs> ndewo kwa daalụ nwanne m eh, dịka m bịara izuụka bịara eh, gara aga a bịara kọwata na anyị ga na-ekwu ihe niile eme n'obodo ma nke ọma ma nke ọjọọ na-agbazirịta ibe anyị ọnụ anyị kwuokwa na ihe iwu isi obodo bụ ezinụlọ ihe iwu isi ezinụlọ bụrụkwanụ ọlụlụ di na nwunye maka na nwoke na nwaanyị ga-abịakọta nọkọ ọnụ nụọ ha nụcha ha bịa mụba ụmụ dịka anyị kwuru n'izuụka gara aga ihe ọbụla anyị na-ekwu okwu anyị ga-akpọ ndị ka amara na ya ka ha kọwatọrọ anyị ndị nọgoro na ya anyị na-ekwu okwu ọlụlụ di na nwunye ndị nọgoro na ọlụlụ di na nwunye afọ amaghị afọ anyị ga-akpọ ha ọkwana zọgbuo tigbuo ndị nọ na ya anyị ga-akpọ ha ọ bụ ihe gbasara azụmahịa anyị ga-akpọ ha ka ha gbazie anyị olu ọwa ọzụzụ ụmụaka ihe ọbụla ọwụ dịka anyị na-ekwu n'okwu ọnụnụ di na nwunye a o nwere nwanne anyị nwaanyị anyị na ya na ebe a n'igwe aha ya bụ lọlọ dominika Ayaluke nwaanyị anọgo na ọlụlụ di na nwunye afọ karịrị afọ ya maka ya na-abịa ikwuru okwu kịta ka ọ gbazitụ anyị olu kọwa tụtụrụ anyị nyetụ anyị ndụmọdụ ga-enyere anyị aka ndewonu nwanne anyị nwaanyị hello hello hello yes ndewo ndewo oh, e oh, ọ ga-adịrị gị ma ya gaziere gị nwanne m hmm. biko gwata ụmụ igbo anyị aha gị na ihe ị na-arụ igbo ụmụ igbo ekelekwa m ee eh, aha nwụọ lọlọ dominica ndewo n'iwu ọnụ eh, ihe m na-arụ bụ inye aka mgbe ọbụla a na-eme mmemme isi nri na-edozikwe ebe a na-ana esi nri na-emekwa ihe ndị bekee na ọkwa decoration n'olu ije ebe a na-eme pati mma ana m echi nri dị iche iche ma nke Igbo maka ndị obodo oyibo a ndị ọcha anyị nọ n'ime ya ana m echi nri niile ndị ahụ ndewo ndewo achọkwara m ịjụ gị bụ nwa agbọghọbịa nọ na di achọrọ m ịjụ gị ọwa afọ ole ka ị nọgoro na di anọgokwe m na alụmdi a n'afọ toro anya anọgo m n'afọ toro anya akọwakwanụ ya awọ 32 years iri atọ na abụọ nọgoro na alụmdi chukwu gọzie gị 32 years wow 32 years abụghị 32 days nne gị nwe aka n'aha jizọs ọnwụ n'ike jikọ ọnwụ n'ike mmadụ otu a ka o si mee ndewo o nwanne m ndewo ụdị ndị dịka gị ka anyị na-achọ ịnụ onu ha chukwu gọzie gị hmm. izu okwu anyị kpọrọ tata o nwere obere ajụjụ ndị anyị chọrọ ka anyị jụọ gị iji gbazekwa mmadụ niile na-ege ntị onu nke mbụ izuụka gara aga ọ bụ ndị kilile anyị ha mana anyị bidoro okwu ọlụlụ na nwunye na mgbọrọgwụ ọlụlụ di na nwunye dịka a na-akpọ faundeshọn anyị ajụọkwa ka ihe mere eji aba n'ọlụlụ di na nwunye maka ihe iji e baa n'ọlụlụ di na nwunye onye nwa bụ mgbọrọgwụ gị ya mere m ji achọ ịjụ gị ajụjụ ya nwanne m nwaanyị oge ịfụrụ nwa okorobịa gị na-ebigoro iri afọ na abụọ ka ihe mere o ji bụrụ na ya nwa bụ onye masịrị gị sị na ga ya maka na ịbụ nwa agbọghọbịa mara mma oge nwego ndị ọzọ ịfụrụ kama gị ghọrọ na onye nka gị na ya biruo taa ka ihe mere gị iji ghọrọ ya biko kọtọrọ anyị ndị Igbo si na mbụ na mbụ ka o bidoro anyị nwe awụ ndị igbo na-eme ewu ihe dị na mbụ mhm. ọgwụkwa ihe dị n'akwụkwọ nsọ nke chukwu dere mhm. maka na alụmdi bidoro n'ime akwụkwọ nsọ wee wụrụ adam na iv mgbe chukwu bịara kepụta adam ọ chukwu jiri aka ya mee ka o wetara onye enyemaka onye enyemaka ha wụrụ ọgwụ ihe dị na mbụ ka ị na-ajụ m ihe mere o jiri wụrụ na ọnwụ di m bụ onye ọ nwanyere mụ na ya ọ bụrụ ike mmadụ kama na mgbe nne gị na nna gị na-azụ gị ọzụzụ gị na aka nne gị na nna gị ji biri chukwu mekpenye ịlụ ọdị were kpe ntụziaka ahụ were birikwa na nke gị echọrọ m dị ka ihe mere m jiri lechaa ndị niile ọwụrụ onye mụ na ya taa oh, nze Mandela Agali mm. ihe ya masịrị m mm-hmm. ihe niile ọ na-eme oge oh, anyị na-eto mm-hmm. maka na anyị toro n'ofu obodo ọ dị m mma mm-hmm. oh, etu eh, nke m siri masị aka nke nke ya nwa masị m mm-hmm. nwatụle na ezinụlọ ebe o siri pụta mm-hmm. a na-enwe ihe a na otu ogologo mm-hmm. ọwụkwa nwoke dị mma ọgwa nwoke na-agba mbọ ọ nwakwara ihe ọ chọrọ na nwoke mgbe ọ bịara kwe m nkwa maka alụmdi na-elecha chi onye a ga-elezi m anya mụnwa ga-elezikwa e-, e-, ya anya ọnwa eziokwu na onwe ndị na-asị a na-eji mma alụ dị osokwa na ndị toro chiwe, dịkwa ka m onwe m sokwere chiwe mgbe hmm. so mgbe ọ gwara m okwu maka alụmdi m ele ya anya ihe ya niile o mere adị m mma hmm. lee ya echetụrụ m ya afọ iri afọ atọ mgbe ha ka m na-aga sekọndịrị skuul hmm. ya na-enyo m na enyi ya mgbe m gụchaziri akwụkwọ o were bịa propos m dozie ya oeto anyị tere lụ Ndewo, daalụ. Okwu gị dịka ehihie. Ah. Daalụ. Ee, dịka ị na-ekwu okwu, okwu gị na-ada ụtọ ụtọ ụtọ ụtọ. ya bụ okwu onye maara ihe, onye hụgoro ihe niile. Ebe ahụkwa ka ajụjụ m nke ọzọ si abịa. Ịnọgo 32 years na ọlụlụ di na nwunye, ịhụgo ihe niile. Kịta, ndị chọrọ ịnụ di na nwunye ma ndị nụgoro anụ ee mba ka hapụgodị nke ahụ taa, unu enwe dịka unu nọ na ọlụlụ na nwunye ahụ unu enwego nsogbu zọgbo tigbuo nsogbu ọbụla nwunye gasị na nke ya kacha ụtọ achọrọ m ịjụ gị ofu ihe ka ị gwatụ anyị otu ihe ịhụgoro dịka unu nara 32 years a na ọlụlụ na nwunye ihe ịhụgoro dịka nsogbu bịagoro nke ọ dịka echi ọ ga-abọlichi kama unu meriekwe nọrọkwa ruo taa achọrọ m ka ịgwata anyị otu nke obi gị si gị kwuo nke onye na-anụ anụ ga-ejikwa wee mụrụ ihe biko gwata anyị nwaanyị ọma ndewo ndewo alụmdi ihe dị ya dịka ị kwuru ma otigbo ahụ na ya ahụkwasa ahụ ya ahụkwasa mm-hmm. ofu ee ofu e eh, nke jụrụ gị ahụ oyi kama chukwu sọpụtakwa gị na ya nke bụ ihe kacha ihe m hụrụ hmm. n'ebe dị m nọ ma m elekwa anya were kpe ha na ọ ndidi jidie ya ewu ofu ụbọchị ọ gbajiri kọ e ebe anyị gara ụmụ nwoke gị na-aṅụ na-aṅụ na-aṅụ na-aṅụ na-aṅụ asị m anya m moto ka nnyata ọchịnya ga-anya ya ajụ ya na agụ m eji aka m anya na m na-eriele ṅụta ọchịnya ga-anya oshi ọnwa onye mmụta ahụ nwanne m nwaanyị dịka m na-agwa gị sị ihe a mere mgbe anyị gara nkwuwe chike nwanne anyị so na-apụtazi mgbe anyị gara na dịgbo chike n'ime rie ṅụọ onye ọbụla ma ndị ji iwe na-aṅụ ma ndị ji akwa na-aṅụ onye ọbụla sị onye ahụ onye ori oh, onye ọbụla erie ṅụọ mgbe ọ gbajiri gwụrụ maasị dị m ka nnyata moto maka na ụlọ nwa ụmụ okorobịa erie n'ebe ọ n'abalị taa ọchị ọnwụ ya ga-abụrụ moto wee pụtazie nwunye moto bịa ọtụta ya ụmụaka wee site n'ime moto pụta chukwu abịa ma so o nwụrụ ihe a na-ekwu okwu mana mgbe ọ natara ihe niile agbakọla n'anya moto ekwuchiala mana emechakwara ewerekwe njide ahụ anyị eji kpọọ dị ndidi ebejie ihe niile birikwe na-aga ọ kụziere ya ihe mhm. ihe mgbe ihe dị ike bịara n'ụzọ nwanyị dịka anyị wu ndị enyemaka n'okpuru di anyị hmm. ka ndị dị anyị na-ege mgbe anyị sị ha chere m ole nye m ka m mekọpụ nka hmm. eziokwu bụ ihe niile ka a na-eji anya nwoke eme eziokwu ndewo nwanne m ihe i kwuru wee eziokwu dịka m na-ekwu okwu ga-asọka daalụ sitekwanụ na ihe dum ị hụrụla na mariji gị ruo si n'ụtụtụ ruo n'ehihie na ugbu a achọrọ m ka imepeta ọnụ dụọ ụmụ nwanyị na ụmụ nwoke ọdụ ndị lụgoro alụ na ndị chọrọ ịlụ alụ ka ihe nwere ịgwa ha gị ichere ga-enyere ha aka ụmụ nwanyị na ụmụnne m ndị nwoke na ndị nwanyị na-ege ntị ihe m chọrọ ịgwa ụnụ na alụmdi alụmdi ihe dị na mbụ alụmdi ndị ụfọdụ chere na alụ ọdị ihe niile adị na mma mana ịlụ nwoke iwu the beginning of your life eziokwu mgbe ụfọdụ ụmụ nwanyị chere na ha lụọ dị di eburu ụmụ nwoke ndị ụfọdụ echekwa na anụ nwaanyị nwaanyị iburu mana alụmdị iwu ibu nwa na abụọ ga-etikọta aka mee gịnị bụrụ ntụtụrụmọdụ m na atụ ụmụ nwaanyị ọkachasị ndị nke ugbu a bụ ha nwere ndidi na ndị Igbo si na onye nwere nkịta nwere ndidi na ya na-ata azụ otu a ka o si mee ihe ọbụla ị hụrụ na ichie nọ n'ime ọnwa ahịa mm-hmm. nọchọghị nọgide ya ọ bịara na mma nọgide ya ọ bịara na njọ nọgide ya mm-hmm. n'ihi na iwere nkata ọma ihe ọma were nkata ihe ọjọọ deme ihe ọma mee ka itinye n'ime nkata ihe ọma ihe mm-hmm. ọjọọ emeghị tinye n'ime nkata ihe ọjọọ nwere strong way nye ndị Igbo na obere strong way na mgbe ọ ga-eme ichekwuo nkata ihe ọma dị n'ime ndụdụrụmọdụ m na-atụ ụmụ nwaanyị anyị atụkwa ụmụ nwoke ndị Igbo wụ nwoke ga nwunye ya nwaanyị were dị gị isi otu a ọbụla ọ hụrụ ka ihe dị n'ụwa mhm. na nwaanyị nwe ụlọ nye m chọrọ ịgwa ha na nwaanyị ọbụla a nụrụ anụ mara na dị best child o nwere wụ tie eziokwu di nwere ike ịtọbi gị with so mana mgbe ọ bịara lụọ gị ịtọ ọnụ mụrụ ya ebuzie mama ya eburuzie nne ya eburuzie mhm. nwanne ya bụrụ nwa ya ihe ọbụla ị hụrụ n'ime mariji gị ilezie ya anya tinyere ya staịl ọ ihe mma nkili otu a ndị ụfọdụ na-eburu ihe dịrị ha fekesịa ifekesịa ya ịhụnanụ na nsogbu adịla otu a maka ngịkọtakwa o nwere ebe dị gị ga-akwabịa aka gị meghe ichekwuo ndị mmadụ ejewe gị anya hmm. nye m na-akpọ n'ụgbọ biko ụmụnne m na ụmụnna m were aka nne gị jiri lụ nna gị aka nna gị jiri lụ nne gị ji biri ọ ga-adịrị gị mma ndị ike gị were ikperere gbuo n'ala ya ọchukwu mm-hmm. chukwu agbata ọsọ enyemaka eziokwu maka na alụmdi ewu ihe chukwu gọziri na mbụ hmm. ihe ọchukwu enyemaka ọ ga-enyere gị aka Mm. eziokwu nwanne m a na na ịgwa mmadụ ihe mere na amara ejighi gị ọnwụ ihe ọjọọ kpọọ gị hụọ abụọ chọọ ya achọ hmm. chee gị ọfụma tupu hmm. ị na-ama ihe na-ediskọs adị onye na-ediskọs ya wu mm. maka ọ nwere onye ị ga-ejekwa ndị na-eme na ya ọmara eji bifọị n'oyi bụ mee na-emebi njikọ hmm. otu akwa ị na-aghọta ihe m mm. na-atụ ụlọ biko ụmụnne m na ụmụnna m nwoke lezie nwunye nwaanyị biko leziere m di gị eh, eh, mm. oh, na ndụ di gị dị gị n'aka ịmara ete isi amụ ụmụ gị si eze amụọ di gị ụmụ nwoke biko leziekwanụ ụlọ nwaanyị ọ na-anya o oh. mm. oh, wetu o siri nwanne m ndewo o chukwu gọzie gị maka ihe bịara nọnyere anyị ya dịrị gị na mma ekpere ọbụla ị na-ekpe ka chukwu za gị ya n'aha jizọs amen ụlọ ọnụgonu na ọ na-esi nne bụ nwanne anyị onye chọọ ọ bụ trend chef ya na-esikwa nri ndị afrịka anyị onye ọbụla chọrọ sista anyị a kpọtụrụ ndị igbo amaka a ga-enye unu akara ya ndewonu nwanne anyị ka ọ dị ka ọ dị mgbe ọzọ anyị ga na-akpọtụkwara gị na o ngwanụ ya gị na mma nwanne m chukwu gọzie gị ndị be anyị ndewonu chineke asị na chukwu na-atala ụkwa jee eze hmm. ị mara asụ gị sụọ n'ikwe ịma asụ ịsụbere okwu ofu okwu ezorela onye ma ihe ndewonu nwanne m nwere ihe nwere ikwu biko ee ụmụnne m dị na-ege ntị okwu a nwanne anyị nwanyị bụ um, madam dominica gwara anyị n'ụbọchị a afọ ọnọkwanụ na ebe niile ọbụla unu na-ege anyị ntị unu nọchara anyị niile nke okwu ebe enwe ihe na-eme mgbe mmadụ na-eche eche si na ihe ahụ nke ka mma ga-amụzie ndị ọkachamara ndị nọgoro n'ime ya ọgwụ. Uh-huh. ihe ọwụ ha na-akpọzi nke egote nke na-ezozi n'azụ otu a okwu a okwu okwu a juru ya afọ otu a a sị nye okenye nọdụrụ ala hụ nwatakịrị kụzi obodo n'elu oshi ọ ga-ahụ ya afọ iri atọ na abụọ ọwụnụ acha ahụ ụkwanụ onye ya na-egwu asị na nke ahụ maịmaị mm-hmm. o kwuchaala okwu gịnị na-awụ ka anyị were ide anyị bụrụ eze anyị ọrụ mana tupu anyị gawa n'ihu biko anyị ga-aga zụọ ahịa obere ma ụnụ na ọkwa ebe dịkwa ọbụla maka na okwu ka na-abịa abịa ndewonụ tụpụrụ ebe a ị na-emeghe ihe a na-ete ihe n'iru ite ebe a ite ebe a ite ebe a ikecha ya ọ tụbaghị ime ịmụta nwa nwoke ị ma na asị na ịbụrụ di eh, m aka m gị na ịba n'idio eh, aka m na ịbụ onye iberibe hmm, aka m asị na ị mara ife ihana n'ilike agụrụ akwụkwọ na-enye gị iti nsogbu iti bọlịbọ mmadụ ị ma na ọ bụrụ na ọ bụrụ na mụ nwa bụ Ebuka ji ego m eganụta gị aka gị waka asị na ọ bụrụ na gị nwa bụ Monica bụ nwunye m aka gị chie gị

ndị be anyị anyị adị achịkwala n'ọzọ <laughs> ihe na-atọ ọchị ụnụ um, ahụlanụ na ihe um, ahịa anyị ga-aga zụọ ụnụ ga-ahụ onyonyo egosiri anyị ebe di na nwaanyị na nwunye na-akọwa ha ọnụ <laughs> dịka ihe ndị a na-akpọ ndị nebo na-akọ ọnụ di na nwaanyị na-akọzi ọnụ ihe ihe nwanne anyị nwaanyị a bụ madam eh, Dominica na-ekwu okwu ya nwaanyị ga na-akwanyere di ya ugwu nwoke na-akwanyekwere nwunye ya ugwu na ịkọ na amazi onye ụdị amazi onye nwanyị mhm. ma lelee unu ma ọnwa na-agafe n'ụzọ hụ mmadụ abụọ a na onyonyo anyị e gosiri anyị <laughs> n'ahịa obere ahịa ya ga-azụchara ụlọ mhm. mmadụ abụọ ebe a na-akọ ọnụ ụlọ ga-akpọ ha di na nwaanyị ka ụlọ ga-akpọ ha boyfriend na girlfriend ka ụlọ ga-akpọ ha nebo mhm. ka ihe a ga-akpọ ha nke ahụ awụghị alụmdi na nwaanyị ihe mbụ nche ma ihe mbụ m ga-asị na awụ ihe kwesịrị ịwụ ihe mmalite alụmdi na nwaanyị nwoke na nwaanyị kwesịrị ibu n'uche ha na-aga alụmdi na nwaanyị bụ mmadụ abụọ ahụ ịmata ma ha abụọ ha kwesịkwara ọlụlụ ha abụọ ga-ahụ onwe ha ịhụ onwe gị n'anya ọ dị mma mana gị na-ahụ onwe gị n'anya gị na-emepụtakwa anya nke akụkụ na-eji na-ama ma onye anyị na-ahụ na-ajara gị ahụ ndị bekee asị na 32 <laughs> na-ajachiri gị eze nwere ihe ndị ọ na-eme ọ ga-emewe echi gị si mba na ị na ị ga-emepe anya nke mgbe a na-emezi were wisdom mhm. jụọ chukwu ajụjụ mhm. were ihe a wejere ndị nwe gị na tebụl ha mhm. si ha lekwa onye ị chọrọ ịlụ ma hapụrụ ha ka ha were anya okenye nyere gị ya mm, a sị na ofu onye a na-amachakwa n'ihe gbasị mmadụ abụọ na atọ onye kọma mere ọgba ọfụfụ ọfụfụ a na-ekwe ya gbawa ọfụfụ ndị na-agafe ga-ama na enwere ihe na-eme ebe ahụ ha bịa nyonye anya were anya okenye ọ dịghịkwa na akwụkwọ akwụkwọ mm-hmm. n'ịbụ digrii ọnọkwa na nke a ihe nọ na ya awụ amamihe nne na nna gị ahụ hụrụ gị n'anya karịa nwoke ahụ ị chọrọ ịlụ ụkwara ike ihe nwoke a bụ n'obi ihe gị nwa bụ n'obi mana nne gị na nna gị ga-aga nyochaa mara ma ezinụlọ ha ọkwa ndị na-akụ mmadụ hmm. ezinụlọ ha ọkwa ebe a na-aga aga hmm. ihe niile awụ ihe nne na nna na-eme hmm. ya mere anyị ji asị biko kedụ ka ọ bụla ị na-eme kpọtụrụ nne na nna gị nke abụọ bụ nke ọbụla ị na-eme jụọ onwe gị ajụjụ ka ihe iji wee na-aba na ya nwa abụ na ya nwa abụ nlụkọta di na nwanyị gị banye ya ọ wee eziokwu gị ga na-akwanyere gị ugwu gị cheta ihe iji wee banye na alụmdi na nwanyị gị cheta na ị ga na-enye di gị ihe o kwesịrị di gị na-enyekwa di gị nke o kwesịrị ị kwanyere gị ahụ ugwu den ụmụ ịmụrụ amụ ha hụ ihe gị na di gị na-eme ka gị na di gị si wee na-enye onwe unu ugwu kwesịrị ha na-amụta ọkwana ya wụ ihe anyị na-echere ụwa n'ihu ọkwana ya wụ gị mechaa ọzụzụ zụcha ya sị ụwa lere onye mere o ji awụ nwatakịrị mee ihe na-eji asị nne m nwa nke a ji ya ọkwana asị nne m nwa nke a ya were aka hmm, ya wụ hmm, gịnị hmm. ọzụzụ ahụ ha zụrụ nwa ha nsọpụrụ ha na-ekwe nsị nwaanyị ga na-enye di ya di ya na-enye ụmụazị na-elele ya ha pụọ nwa okenye ha mara na nsọpụrụ dị mma ihe niile ndị a ka ị chetakwa nke ebe ị na-arụkwa n'ọrụ gị were ya kpọrọ ihe gị were nke mbụ ụzọ tinye na nke atọ were nke atọ tinye na nke mbụ ụzọ ọgbaghara ebido nke mbụ ụzọ mara na mmadụ ejiga a bụ ihe ekwesịrị ijidesi aka ike gị mara na ụmụ gị bụ nke abụọ ekwesịrị ịzụ ha nye ha ejigbota ọzụzụ denụ nke ebe ị na-arụta ọrụ ị na-akpata ego eji eri nri ego eji elezi ezinụlọ abụrụzie nke ikpeazụ ọ ya ka anyị ji asị anyị mekwana anyị sị ka anyị kpọtụrụ ndị ọkachamara ndị kara anyị mma ndị bidoro na mbụ mara ihe wu a na-asị na um, eh, ebili mmiri ya ebecha becha ya ezuru ike mhm. onye nwe anyị nọ n'ụgbọ egwu a na-atụ anyị ha anwụ ndị na-agwa anyị ihe niile nke na-eme ya maka anyị ga-esi biko gịnị nke ọbụla ị na-eme leruo anya nke atọ ngwanụ gị na-eme biko mkpakọrịta nwoke na nwaanyị gị na di gị unu ọ na-anọdụ ala kwuo okwu ka di na nwa di gị ahụ ọwụ bọọsụ ọga ka ọwụ enyi gị ka ọwụ nwanne gị ka ọwụ ikwu na ibe gị ihe niile ndị a ga-anọkọtacha n'ofu eziokwu ị ga-achịkọtacha ha niile n'ofu oru na nke ikwu na ibe gị kọsara ya oru na nke ya nwe iwu enyi gị ịkọsara ya mhm. ịrụkwa na nke ya nwe awụ di gị ịkọsara ya onwezi nke ụnụ abụọ a ga-emeli ya nwa awụzi nwoke ga-asị gị nne nke a karịkwara m biko ka anyị jụọ ndị kara anyị mara ọkwana ya awụ na a na-ebi n'ezinụlọ hmm. ọkwana obiọma nọ n'ezinụlọ ọkwana ya ihe ọma nke anyị na-egbonye n'ime ndị anyị mụrụ amụ wụ ụmụanyị ụmụ na-amụ amụ ụmụnne m na ụmụnna m owe ofu onye nwe ịzụọ ihe ha wepụtara ụwa niile ga-ahụ ụwa niile ga-eri ya bụ nke ọma ha ekele gị ya bụ nke ọjọọ ihụkwa akpụkpọ gị n'ọnụ hmm. nke ahụ ọ dị na mma mba ya ka anyị ji si nke na nke ọ ị na-eme nyocha enyocha mhm. di na nwaanyị ga na-enwekwanụ oge ha ga na-eji anọkọta mhm. oge ha ga-eji wee mara na oge a anaghị atụ ya mbụ. Mhm. ụtụ hala oge ahụ nke nwaanyị amara na nkene nke ọbụla m na-eme onye ọbụla ga akpọ m na fon mba onyonyo a na-ele ele mba ahụ aga m agbanye ya maka ihe oge di m ihe niile ndị a na eme na ya onwugodi nwoke mmanya na-ebu o mechaa ya sị mba nwunye m a ọ dịkwa na abụọ ya kwanụ nke nwanyị isi na-adịghị m di ya nwee ike si mm, enwekwanụ nwunye m a na-akwanyere m ugwu nwunye ya ga asịkwa mba di ma o jighịkwado m egwu egwu mhm. o ihe dị ka nwaanyị tupu gị ịhụ di gị o nwere ihe ị hụrụ n'ime ya mhm. di gị nwekwa ihe ọ hụrụ n'ime gị ihe niile ndị ahụ ụnọ hapụrụ ya hapụ wekọtacha na ya n'elu tebụl mara mhm. iji asịkwa m ụnụ na anyị nọkwa na-amụ amụ asịghị m ụnụ na m amụtachala a sị m na anyị na-amụ niile ndị awụ nke ọ bụla anyị nụrụ nke anyị mụtara e eweta ya ebe a mana nkwado nke unu nwere nke unu kacha mara biko unu egbula oge wetere na ya mm. mana ka anyị na-aga n'ihu aga m asịkwa nwanne m nwaanyị nọ ebe a ka okwa nke o ji ya wetakwa ka anyị na-akọsa na-agakwa n'ihu ya mere nne nna biko ị ga-ama mma okwu a ekwutere m ya nke na-ekwutekwa biko weta ka anyị e jiri na-aga n'ihu biko enyefeela m e gị ya hmm. gị nwe aka ụkwụ gị dị ka imeela imeela nwanne gọzie gị ebe ị metụtara aka ụmụ hmm. ebe metụtara aka ese nwoke na nwaanyị bịa ha nọkọ kọrịa ikwutukwu hmm. okwu mkpakọrịta nwoke na nwaanyị ndị oyibo na-akpọ kọmunikeshọn oh, nwoke na nwaanyị kwesịrị ị na-ekwukọrịta okwu na ọlụlụ dị na nwunye etu a ịlụrụ di makwa na ịlụrụ nwunye ụmụ ọtụtụ ndị a na-eme abịa gwa ha na nwaanyị ha mere ihe ọjọọ ha sị nwaanyị ma a ga-emefulu di ha achị ụfọdụ ndekwanụ ha ahụ ihe ọjọọ nwaanyị ha ma ụdị ha na-eme ha agba nkịta ka udo dị mba ọ naghị ebute udo nwaanyị gị mee ihe ọjọọ gwa ya kọwaa ya akpọkwala ya iyi o jiri nwaanyị gwa ya na ihe ị na-eme ọ dịchakwa mma gị na ya kwuchaa unu ghọta otu esi aghọta onwe unu nọrọ kọrịa onye asị ibe ya imetachakwanụ nka imetere nka imetachakwa nka imetere nka maka ụwa ụwa anaghị azụcha nwa azụcha ihe na-ekwu ah. onye ọbụla na-azụ ibe ya dịka gị na di gị nọ unu bụ nwanne bụrụ nne na nna bụrụ ihe niile unu ga na-azụ onwe unu emechikwala ọnụ ka udo dịrị gị imechi ọnụ udo ahụ ese ka ọ dịrị gị bute nsogbu na mgbe n'iru dịka a nakwa na-aga a na-etokwa na-eje ka ịghọta na n'oge dị ugbu a nwaanyị ma lekwa ihe na-akpa ya ka m nyere ya aka mee ihe dịka a na-alụcha dị na nwaanyị a ga-abụ nwa okorobịa na nwa agbọghọbịa bata emesịa a ga-amụ ụmụ oge ị ga-aghọtakwa na gịwa bụ nwoke ị ga na-enyere nwunye gị aka a na-eledo ụmụazị anya nwaanyị mụ di m a na-arụ ọrụ ọ na-arụsi ọrụ ike nwe ihe m kwesịrị dị na-emere ya ana ndị oyibo sịrị reassessing each other's needs at each time maka otuto kwuru na-eto na-eje nwoke dịka ị matara nwoke a ọ ka na-ebido biznes ya ya ọ ga-anọgide rụọ biznes biznes ha bịa too otocha ọ ga aka ga-adịzi ara mgbarị ga-adị ya n'ụkwụ oge agawa bụ nwata nwaanyị asịlịkwa ihe nwoke a nidere oge dị ugbu a ka nwoke nyere ya aka ka azụmahịa ya agakwuo n'ihu ya wụrụ ya assessing each needs ya na mgbe anyị nọ ibu anya ebe niile na-ele nwoke ahụ ga-asị aha nwaanyị ma nwaanyị ma aka kele nwaanyị onwe ebe ọ bụla ọ gara na ọ gaghị echeta gị hmm. na chukwu nyere ya akụkọ ahụ ya hmm, nwanne m nwaanyị kpatakwara aka nwoke na nwaanyị nọkọta nwee oge nke ha ọ bara uru maka na anyị na-agụ akwụkwọ nsọ anyị bịazi anyị adị anyị dị tu spiritual kwefu n'ụwa chukwu kere nwoke kere nwaanyị mee mmekọrịta nwoke na nwaanyị ọ bara uru hmm. o nwere oge ọ ga-adị gị kpara ụmụaka kpala tinyetu ofu ebe gị na di gị anọkọ maka nwoke gụnwa bụrụ nwaanyị unu bụ mmadụ ụmụaka ahụ ga-eto lụọ dike ha lụọ nwunye ke ha gị na di gị ụna ewere gị romansị dị n'etiti unu tụfuo unu gbakwa aka nke ahụ gbakwara uru n'ọlụlụ di na nwunye ịma ihe ị ga-eyiri di gị ahụ gị ya emetụ ya n'ahụ yiri ya n'oge ị kwesịrị iyi ya hmm. kpọrọ ụmụaka kpọpụ gị na di gị anọkọ ọ na-enye aka n'ọlụlụ di na nwunye ọzọ abụrụ nkwanyere ugwu a na-eme nwoke na nwaanyị hụ onwe ha ọhụrụ ọhụrụ ha ga na-akwanyere onwe ha ugwu saa ma ịrụzie mgbe oge ga na-aga ha bịazi onye abụrụzie nshi n'ihu ibe ya mgbe ọ dịkwa mma ugwu nkwanye nkwanye ugwu hmm. ahụ na-akwanyere nwoke ọbịa mgbe ị hụrụ ya ọhụrụ kwanyekwara ya gawa gị nwa nwaanyị gịnwa nwoke kwanyekwara nwunye gị ugwu maka ịkwanyere mmadụ ugwu onye ahụ akwanyekwara gị ugwu so anyị ga na-akwanyere onwe anyị ugwu na marriage ịkwanye ugwu dị mkpa ọtụtụ ndị mmadụ na-akpọ obe ha iyi ekwuru di ha ọ nwaanyị ha okwu otu chisa ha ọ dị mma na ọlụ di na nwunye ọzọ abụrụ ihe mkpata ego nke a na-ebu agha n'ezinụlọ <laughs> nwoke ga-eji ego ya sị nwaanyị na ee na-ejikwa nwaanyị ejiri ego ya were maa na akpa ego ya wụ nke nke ya nke nwoke wụrụ nke eji ahazi ezinụlọ njọrọ njọ mgbe a nọ na ọtọ jikọ anya sị ihe niile bụzi otu ana ihe na-emekarị n'ala Igbo anyị bụ na nwoke nwere ego asị na o kwesịrị ilezi nwaanyị ya den nwaanyị nwere ego lezie nwoke asịsị ee ọga e, Emmanuel nwunye ya na-asụ ya nri n'ọsị ọnwụ ukwu ego nwunye ya mhm. ọ gara eji ebe azụ ọnụnwa gara azụ di tupu ọzọ asị na mhm. akwụkwọ nsọ si na ha abụọ bụzi otu ahụ nwoke kpata ọ ga-azụ nwaanyị nwaanyị kpata nwaanyị ga-azụ nwoke mhm. ego bụ nke onye abụọ nwanne gị nwanne nwoke bụkwa nwanne gị ụmụnne ya bụ ụmụnna gị ọnwa ọzọ ọzọ ụmụnne nke gị ga na-emere imere ụmụnne gị imere ụmụnne dị gị mụkwara nwokorobịa imere ụmụnne gị imere ụmụnne nwunye gị anyị niile bụzi otu ezinụlọ ị gaghị a na-emere sọsọ ndị nke gị ọ na-ebute nsogbu n'ezinụlọ mụkwanụ mgbe anyị na-atụ asị gbasara ego nwaanyị a ga-enwezi ntụkwasị obi n'ebe nọ nwoke agaghị enwe ntụkwasị n'obi n'ebe nọ onye nwa bụ na ha na-ekwu ndị na in mm. mgbe e jidere gị na-atụ asị nwa nwa agbọghọ a ịrụzi echi nwere ike na-ekwu eziokwu nwanyị asị na-achị gị na-atọ ya mere anyị ga-ejishi ike mepe aka kwụwa aka anyị ọtọ na-ekwuru nwa anyị eziokwu na-azụrụ onwe ịnweta ego gị zụtara nwa ịma ihe nwaanyị gị chọrọ gị zụta ka inye nwa sọsọ mgbe krismas ga na mgbe gasị hmm, nwaanyị m na alaiki pefum dị otu a ga-egotere di m ji alaiki akpụkpọ ụkwụ a ị na-aga gị zụta ya bịa nye bịa were ya mee ya jehova yes elekwanye nwaanyị nwoke ahụ obi atọ ya ụtọ nwaanyị m na-aga lute o nwaanyị m ọzọ anyị ga-ekwukwu okwu ya bụ o nwere ekwensu na-anwa mmadụ niile ezinụlọ niile nwere ọnwa mgbe ọnwa nke karịrị gị bịara chọọ enyemaka n'ụtụtụ ụtụtụ agbala nkịtị mgbe ihe niile bịara richara rucha gị ebe a gị chọwa enyemaka mgbe ahụ ụlọ etisa onwego ọtụtụ ndị nsogbu dị n'ezinụlọ ha agaghị ekwu ha na-ezo ha na-ezo mgbe ị nwere nsogbu nyụgharịa anya chọrọ ndị ịma na isi dị ha n'ụlọ hmm. yanwa bụkwa ihe butere a ga-akpatakwa na dịka esi na ikwutekwara mkpakọrịta dịka nwanne anyị sista Dominica na-ekwu mkpakọrịta chọrọ ezigbo ihe iji ịma ndị ahụ na-eme ha bịa na nke gị ha bụ akụkọ Angelina na-abịa <laughs> nwere ndị ebe na ha bịa na nke gị akọta aka Angelina ha sị hapụ na Angelina mmadụ niile nwa onye masị ihe niile ịmata na onye a bụ ezigbo mmadụ onye a bụ nwanne mmadụ ya onye a ka ị ga-aga echi onwe onye ga-anabịa kọrọ akụkọ ndị niile na striti ga-abụ enyi gị eru echi ikwuru ihe na-eme na mmadụ eji buru muvu ụdịrị enyi ị na-akpakwa bakwara uru nyocha enyocha chọrọ ezigbote ụlọ ụka na-eje nwere ezigbote onye ụkọchukwu mara ihe niile mara kọmputa ihe niile kwesịrị ịmasị dat inwe nsogbu ka ịchọọ ndị na-agbazi mmadụ kanselọ saịkọlọjist ị ga-aga nwụ zoro ezoro gị na di gị aga ahụ ha ekwuoru na ọwụ mgbe ihe mebichara ala na-agbawa kịtịkịtịkịtị nke azụzi anyị ji emechi okwu nke abụrụzie gị na di gị bụrụ oyi gị na nwaanyị gị bụrụ oyi gị na ya bụrụ nnu na mmanụ ihe ahụ ị ga-akọrọ neba ka ọrụ ya nwunye gị hmm. mgbe unu agaghị enwezi unu ga-ekwu mgbe unu amazighị unu ga-eme unu agawa to the third party maka onye ahụ bụrụ oyi gị bụrụ ikwu gị bụrụ ibi gị bụrụ nwanne gị bụrụ nwanne gị dịka dis anti kwuru anyị gị na nwaanyị gị ghọta onwe unu bụrụ na ọyị ka ụnụ nọrọ ụnụ ama njakịrị ma onwe ụnụ njakịrị njakịrị anyị na-ama gị na ụmụ okorobịa ibe gị maka ụmụ agbọghọ ibe gị na-ama gị na dị gị maa ya nke ọ ga-abịa eruo echi ụnụ ike kọrọ onwe na akụkọ ụnụ ike ihe kpaa gị gị gwa di gị dị gị abụrụ onye mbụ na ndụ gị ndewonụ ụnụ anụghị ihe niile anyị kwuru mm. ndewonụ anyị ga-agatụ na obere brek ka anyị gosi gositụkwa ahịa a na-eje ahịa ndị Aiwune Ebaezu Ndeonu. Health Food Center. We provide anti-aging formulas, mind, mood and sleep therapies, male sexual well-being, blood sugar control, blood pressure control, heart, cholesterol and circulation drugs, body reshaping garments, women fertility programs, arthritis and joint support drugs, sports nutrition, prostate support, and weight loss drugs and food supplements. You can find us at 10 to 11 Warren Street, London W1T 5LG. Please do come in or call us to get drugs and nutritional supplements for all your health needs. the health food center here it's a heaven for you. biko ka anyị na-ekwu okwu a enwere ndị ka na-akpọ na-asị na gịnị mere na fa chọrọ blue express ọgwụ nke a na-akpọ blue express ọgwụ nke na-eme gịnị nke na-ejido nwoke dozie ya arụ mee nwoke abụrụ nwoke ee akpọ nwoke akpọ nwoke akpọ ya nwoke ezinụlọ onye ezinụlọ onye isi ezinụlọ omegịnị ọzọ ugwu ya bụ dị egwu biko kawa na-arụ ka unu megịrị ka jee na gịnị na na Warren Street 10 uh, uh, to 11 Warren Street Kunu unu kunu ka unu golo Yabo Blue Express adụrụ ofu obi ndị Igbo na-ekwu n'okwu sị na ihe ọbụla na-eme nwaanyị adịghị ya chai ya bụ ihe enweghị ikwu isi hoha gezienụ ntị ka n'ọkwa dị oke mkpa bụ nke sitere na mba United Kingdom nakwa mba iland wee na-abịara ọra n'eze. adụrụ ofu obi ụmụ nwaanyị eji mba presents adure Igbo Women Association UK and Ireland inauguration ceremony and fundraising towards supporting people with disabilities and the equipping of libraries at home ya bụ ibunata akwụkwọ dị iche iche na library anyị na ana Igbo kedu ụbọchị ha ga-akpọtụ ọ bụ n'ụbọchị Satọde Saturday 9th of June 2018 ọ kụrụ anụ elekere ise nke uruchi ya bụ mmemme amalite ọ kụrụ anụ elekere ofu nke nderi eweta ya n'isi njedebe ebee ka ọ gara ime ọ bụ na Selby Centre nke dị na Selby Road Tottenham London N17 AJL Highlights of the occasion were outing dance, certificate of membership, egwure, novelty dance, afiolo, opening of dish. Ndị ga-emezi ndị mmadụ obi ụtọ ụbọchị ahụ ya ihe gbasara entertainment Amazing Ijoma Willie Nwanne Dundee mmemme abụghịkwa na nkịtị ọmalitere na 30 pounds were na 100 pounds mmadụ dịka sinetọ ike kwere mmadụ deputi president of the nigerian senate ọ bụ ya bụ chiaman of the occasion ma bụrụkwa patron his excellency ifeanyi ugwuanyi gọvanọ enugu steeti nakwa deputi ya bụ cecilia ezilo a na-atụkwa anya mmadụ ka his excellency peter obi ha okwute ndị igbo former gọvanọ anambra steeti ọ ga-anọ ya a na-atụkwa anya odogwu ndị igbo ji eje mba dr ifeanyi Patrik ụba ebechukwu zara dewi onye isi n'ọrụ capital oil gas ọ ga-anọ ya gidigba na mbata ga-abụkwa chief john nne ya president general ọha na eze ndị igbo chief Miss Bianca Ojukwu ọ ga-abụ special guest n'ụbọchị ahụ ma bụrụkwa adure metron Mrs. Bianca Ojukwu ọ ga-anọ ya gịnị gba n'ụbọchị ahụ nnukwute ekele wee na-agara Chief Lady Akwin beto Ọchịọra Adabụ Ụzọ Ndị Igbo ebu Presido Adaure Igbo Women Association eletrik nwanyị MC oh! ụbọchị ahụ ga-adịrịrị egwu ka anyị bụrụzie ekene wee bugara ndị ga-ahụ na ya bụ mmemme ga-agasịrịrị were ya bụ ndị planning committee ka anyị ga-ebido wee kpọba ma kpọsịa ụmụ nwaanyị bụ ndị gbasiri ike na United Kingdom unu karịrị akarị ndị dị wel established na olu bekee unu karịrị hoha mana ihe niile ga-adịbazie n'ụbọchị ahụ eruzie n'ụbọchị ya bụ mmemme ga-eme eburu ahụ dize ndị kpụ atụrụ 07917665228 maọbụ 07890996909 ọ bụrụ na ị na-abịazi bụ mmemme n'ụbọchị ahụ ọ bụrụ na o nwezi ka o si wee dị na ịghọtachaghị ebe a na-ekwu okwu ya ị kpọtụrụ akara 02066211155 ha ga-eburu gị bute gị ebe a gidigba adauro ofu obi agwa bụ mma tụpụrụ ebe a ị na-emeghe ite ihe a na-ete ihe n'iru ite ebe a ite ebe a ite ebe a ikecha ya ọ tụba gị ime ịmụta nwa nwoke ị ma na asị na ị bụrụ di m akamasị gị na ịba n'idio akamasị na ịbụ onye iberibe akamasị na ịmara ife ife ihe ha ike agụrụ akwụkwọ na-enye gị nsogbu iti bọlịbọ mmadụ ị ma na ọ bụrụ na ọ bụrụ na mụnwa bụ ebuka ji ego m ịganụta gị aka m asị gị waka asị na ọ bụrụ na gị nwa bụ monita bụ nwunye m aka m asị gị sie gị Ẹgbẹ́ akọ̀rọ̀ náà kàwọ́. TV, the first Afro online television, showcasing Afro culture from all over the world, bringing you festivals, events, news, movies, soaps and dramas, music videos, and much more from the diverse black cultures all over the world. Just go to www.ibomaka.tv.tv on any internet device wherever you may be and have a thirst of the rich blend of Afro entertainment 24 7. For adverts and live streaming, please call the numbers on the screen. Iwamaka TV, your African connection. Ndibai be anyị ndewonu anyị ekelekwala unu ka unu si wee tụrụ anyị nọrọ na mbido mmemme anyị na-eme sokwa anyị na-anụ na ngwụcha ụlọ um, anụgodo ihe nwanne anyị nwaanyị kwuru tupu anyị gaa azụmahịa anyị ga-asị unu biko unu ka unu were ire unu wee gụọ eze unu ọnụ na anyị na ihe niile nke anyị na-ewetara unu wụchaa ihe ndị nke anyị ga-ajụ ajụ ma nke anyị ma eweta nke anyị na-amakwa na anyị jụọ ajụọ anyị ga-asị biko ihe nke ọbụla unu nụrụ biko were na ya mere ihe na okwu niile nke anyị na-ekwu ugwu okwu ga-abara onye na onye ọbụla uru mana ka anyị na-agakwa n'ihu biko mmemme anyị na-eme anyị na-asị unu onye enye ọbụla nwere ihe ọbụla ị nwere bụ onye igbo ịchọrọ ka a na-anụ ahịa ya ka a na-anụ ya mba niile dị iche iche biko weta na ya ebe a ka anyị ga-enyere unu aka nụ ozi ihe obodo nke unu na-eme aka ọrụ ọbụla na-eme kpọtụrụ na anyị n'akara igbo amaka anyị ga-enyere unu aka wee gbasaa ozi a ma tupu anyị mechie ụnụ ga-anụkwa olu nwanne anyị nwaanyị ka o were nnu na mmanụ wee merụọ okwu ka anyị na-aga biko ndewonu aha m kwa Delight Amataobi n'ụbọchị taa ngwanụ nwanne m nwaanyị biko nyetụ ha okwu ndụmọdụ ka anyị wee mechie okwu taa ndewo nwanne m ikwe gbalịalakwa biko onye ọbụla nwere ozi ọ chọrọ ka gbasara azụmahịa mmemme ihe ọbụla wetara anyị anyị ga-agbasa ya gbasara ya unu bikonu gaa nọ na kọntaktị at igboamaka.co.uk ebe ahụ zipụtara anyị ozi anyị ga-enwetakwa ya ndewonu anyị na-azasị unu ndewonu kama ihe anyị jizi emechi okwu a bụ na anyị bụ ndị igbo o nwere ejirimara ndị igbo ihe ọbụla ị na-eme chitere ibe onye igbo maka anyị fụziri na ọtụtụ ndị mmadụ ịlụzogo omenala anyị na ọdịnala anyị abịazịa asị na ọ dị ekeiki anyị nọ na 21st century kama anyị ahụtakwa na ndị ọgbọ ọhụụ anyị a nakwa ada ya ọlụlụ di na nwunye a ada ya nwanne anyị nwaanyị a sista Dominica kwuru na enyochara di ya enyocha anya ruo n'ụlọ n'izizi a na-eme abịa ịnụ nwaanyị a na-akpọkọta ezinụlọ na ezinụlọ ga-akpọrọ nwoke na nwaanyị kpọkọta ọnụ ezinụlọ abụọ a na-akpọkọta ụmụ nwaanyị ụmụ okorobịa na ụmụ agbọghọbịa ahụ ọnụ ha nyochala hụ na onye a na onye a na ọ ga-adabara onye a onye a zụrụ ya otu a zụọkwa onye otu ha nọrọ ha ga-agwakọta onwe ha kama ugbu a anyị jizi aka anyị aghọrọ akpọtagodoro unu gị na-agbazigo olu gị iwewe iwe sị mba lekwa onye m chọrọ lekwa onye m chọrọ emesịkwa anyị ga-ada hmm. omenala anyị gbakwara uru nne gị na nna gị na-adụ gị ma ịgbabawa na di gee kwa ntị ọzọkwa nyocha na-ekwukwa okwu ya mgbe ọbụla ị hụrụ nwa agbọghọbịa ị hụrụ nwa okorobịa ị na-abịa elu cheekwa ka ndị ichie gakwa chọọ achụchọ jụọ ajụjụ maka ọtụtụ ndị mmadụ a na-emezi oge abaziri ebe ahụ ike agwụ ha ihe ahụrụ n'ụtụtụ aga ahụzie n'ehihie ha ga ahụ biko nụ onye ọbụla gee nne na nna anyị ntị onye ọbụla kpekwara chukwu ihe ọbụla ị na-eme aha m bụ lọlọ esta nna. akụnaobi ana m asị unu ndewonu chukwu gọzie unu kachifo unu ndewonu kachifo health food center we provide anti-aging formulas mind mood and sleep therapies male sexual well-being blood sugar control blood pressure control heart cholesterol and circulation drugs body reshaping garments women fertility programs arthritis and joint support drugs, sports nutrition, prostate support, and weight loss drugs and food supplements. You can find us at 10 to 11 Warren Street, London W1T 5LG. Please do come in or call us to get drugs and nutritional supplements for all your health needs. the health food center here it's a heaven for you biko ka anyị na-ekwu okwu a enwere ndị ka na-akpọ na-asị na gịnị mere na fa chọrọ blue express ọgwụ nke a na-akpọ blue express ọgwụ nke na-eme gịnị nke na ejide nwoke dozie ya arụ mee nwoke abụrụ nwoke ee akpọ nwoke akpọ nwoke akpọ ya nwoke ezinụlọ onye ezinụlọ onye isi ezinụlọ ome gịnị ọzọ ugwu ya bụ ife dị egwu biko kawa na-arụ kunu mee gịnị kunu jee na gịnị na na Warren Street Uh, in 10 uh, to 11 Warren Street kunu megide kunu ji ebe ahụ golu ya bụ Blue Express Elite Golden bụ ụmụ nwanyị ndị ji obi eme ihe Elite Golden e unu aka e Elite Golden e anyị gara aga chiọma a sị na etu onye akịdị ọgwọta ọzọ ma chere o ịnụgo maka Elite Golden Ladies Club nke mba UK Elite Golden Ladies Club bụ ụmụ nwaanyị ndị Igbo bi n'obodo Eliza bụ ndị jikọbara onwe ha ọnụ maka nkwalite nke ejirimara Igbo ka ụmụ anyị mara ebe anyị si Elite Golden Ladies Club bụ nke Iron Lady Lọlọ chi Okezuru onye bụ onye ndu ha kamgbe afọ isii gara aga enyela nkwado pụrụ iche nye ụmụ nwaanyị ajadu ndị enwe nne enwe nna nakwa ndị ọrịa diabetes chai ụmụ nwaanyị a na-emesi ha ike ị na-eke na mkpọkrịkọchọs mana mere na ha ebutego ọnụ ọchị nye ọtụtụ ụmụ Igbo ọ kachasị ndị bi n'obodo anyị o bụrụ anyị ga-ekene ọ para ofe bụ Chineke onye jiji ma jide mma maka iji otu a mee ihe dị egwu n'ime afọ isii a gara aga ofufe ikele Chineke nakwa nke a kpọrọ certificate award ceremony ga-adị na 21 July 2018 ebe ọ ga-akpọtụ wee bụrụ 16 to 18 bụ Red Road Woolwich e SE18 7HL by Lotus Club London mgbe ọ ga-adị bụ na elekere iri na abụọ nke tụtụ ụbọchị a ga-emekwa nracha aka ma gbasasị ya bụ ofufe ekele onye tinyere aka n'ọkwa a wee bụrụ Iron Lady nke Nkechi Okezuru Onye bụ onye isi ndị otu a nakwa ndị niile na-enye aka ịchịkọba otu a Elite Golden Ladies Club e, e. e, akara eghe na